Igbo ndị ọma ekene m unu. Ọ na-agakwa ọfụma? Kedụ ka o si aga n'ogbe gị? O were mara na ọ na-aga ọfụma. N'ụbọchị nke taa, anyị sị na anyị ga-akọ gbasara Maazị Okoroji onye wụ nọ n'etiti ndị na-abịa na-azụrụ ohu, ndị ọcha na-abịa azụrụ ohu. ọnya nwa na-anọ n'etiti ha wee na-akpọta ndị ohu na eresị ha. anyị ga-eneba anya na otu o si eme ya maka na mana ọtụtụ ndị mmadụ na-akpụ ndị arọ arọchukwu n'ọnụ n'ọhanwa bụ nnọọ isi na slave trade a emere ire ndị ohu a n'ọhanwa bụ ya nnọọ n'isi nke a bụ ụlọ okoroji maazị okoroji nke a bụkwanụ onye nlekọta miziọm ahụ bụ alex maazị alex Nke a ihe ndị a na ihe ndị a ga-ahụgasị na muziọm ebe ahụ, ma ọ bụrụ na ị Ihe ndị a jụchara ihe à ihe na-egosi ihe ha mere. Onye nlekọta ụnọ Okoro Okoroji bụ Maazị Alex Okoronkwọ Okoroji na-akọwa na Maazị Okoroji abịaghị bịa na-aga achọta ndị mmadụ na-elele Okoroji nwere nnọọ o nweburu nnọọ o nwere ndị ohu na-arụrụ ọrụ na ebe ọ na-akọ ugbo ọ na-akọ ugbo ọ na-akọ koko ọ na-akọ rọba na-akọ ihe ndị ọzọ ma akpụ and ọ nwere ọtụtụ ụmụ nwaanyị maka na a mụrụ ya na nwanne nwanyị nwaanyị nwanne nwaanyị wee nwụọ naanị ya wụzi onye nọ onye ya mere e ji nụọ ọtụtụ ụmụ nwanyị oke ajụjụ ọzọ ajụjụ ọnụ ajụkwara onye bụ eze eze Igbo of Arochukwu His Royal Highness eze Dr. Kanu na-akọwa na maazi Okoroji wụọ ya na anọ dịka onye nọ n'etiti n'ebe ndị ọcha na nde. igbo nọ maka na e nwere ndị ọzọ bụ sọsọ ndị arochukwu a na-akwụ ha nọ na onwere ndị ọzọ ndị obodo ọzọ mekwara ihe ire ohu a ha nwa na-ewetara maazị okoroji maazị okoroji wee resị ndị ọcha ha kwekọrọ n'ime onwe ha na arụchukwu ahụ onye mee ihe ọjọọ abịa kpee ya ikpe chọpụta na na onye ahụ mere ihe ahụ ma onye gbuo mmadụ na onye mere gburu mmadụ maka na ọtụtụ ndị m ha niile tinyechara aka n'ihe ịgwọ ọgwụ ndị a iji gbuo mmadụ na ihe ndị ọzọ ma iji chekwaa onwe ha ya na ebe ha na-ekpere chi ha bụ nke ha na-akpọ long juju ebe a nke ha na-ekpere ebe a nkwanụ na awodia suprim court ama na-ekpe ha ikpe achọpụta hụ na aka onye ahụ dị n'ihe ahụ a na-ekwu na o mere ekpe ya ikpe achụpụ ya n'obodo nye a ya n'obodo ahụ maazị okoroji akpọrọ onye ahụ ị ga-ama na o nwere ike a ga-akpọrọ onye ahụ n'aka ike nwee mgbe a ga-akpọrọ onye ahụ n'ụdị dị nwayọọ akpọrọ onye ahụ eweresi ya ndị ọcha otu a ka maazị okoroji si enweta ndị ọ na-eresi ndị ọcha ma ndị na-arụkwara ọrụ n'ugbo ya ndị obodo ọzọ na ala igbo bịara hụ na na ahịa a aga ọfụma ahịa nnọọ ahịa ire mmadụ ọnọ nnọọ na-aga ọfụma iji gwa gị na ọ bụrụ taa ka ihe ịnwụrụ mmadụ n'ike bidoro onye kọrọ mụ maka abịa ịma na-ajụgasị ajụjụ iji chọpụta kedu otu Obodo ndị ọzọ si mee n'ihe gbasara slave trade a ohu a, kedụ ihe ha mere maka na ya anụgo nke ndị arochukwu iji gwa gị na ọ taa ka ihe ịnwụrụ mmadụ n'aka ike nke a na-akpọ kidnapping ọ taa ka o bidoro otego ori o bidoro onye kọrọ mụ na-eme ka m mara na mgbe ahụ ahịa ahụ bidoro na-aga nnọọ otu o si aga na-aga na-aga ebidozi ya na-anwụ nnọọ ndị ntorobịa ịbịa n'ogbe ndị mara na-akpa nkata otu esi anwụrụ e, onye a a na-anwụrụ ha n'ike onye na-agwa m ihe a na-agwa m na nwanne papa ya nwanne papa ya anwụrụ ya otu ha nke si nwụrụ ya mgbe papa ya ha dị ka dị obere ịma ndị ha togo kama na ha awụbeghị ha anụbeghị nwaanyị mgbe ahụ otu a ka esi nrụ nwanne papa ya refuo onye nụrụ ka ha na-akpa nkata ahụzi bụ onye bịaziri bịa gwa ezinụlọ onye na-akọrọ m ihe eji wee kpee agakwuru ndị ezinụlọ ahụ nekwa nekwa nekwa nekwa mana ka ihe kwetekwara na ya onye ahụ ha erefugo ya erefu ọredi ihe emeziri wee wesizie na ezinụlọ ahụ aka ha dị n'ihe ahụ na ha ga-anụrụ onye ahụ ha refuru nwanyị ha wee nụtaziere onye ahụ nwanyị nwanne papa onye ahụ nwanne papa onye ahụ na-akọrọ m ihe a nwanne ya ọzọ ewee kuchizie nwaanyị ahụ wee hụzie na nwaanyị ahụ mụtakwara ụmụ ga-aza aha onye nke ahụ erefu e erefu jụọnụ m ihe a na-enye ha ma ha kpọnye ndị ọcha ndị ohu ahụ ihe a na-enyekwanụ ha iji gbanwere mmadụ ha kpọtara ha miro ugegbe eji ene hmm. gọm pawda ka a na-akpọ mm, mm, mm, ntụ egbe egbe mma igwe ihe ndị à igwe a na agba agba ihe ndị a bụ ihe a na-enye ha na red wine ihe a na-ewute a na-agwa gị ụmụ onye dere akwụkwọ Basil davison aha onye ahụ dere akwụkwọ gbasara ihe a na-akpọ transatlantic eh, slave trade ọ na-akọwa na agbakọwa agbakọwacha ndị niile a n'ohu site n'Afrịka na ha ruru 10 to 12 milion Ghana mere ihe slave trade a na obodo ndị ọzọ n'eziokwu eziokwu a na-ekwu na na akwụsịgo ire ohu nke a kwụsịrị n'afọ 1901 mana akwụsịbeghị ya nwa na-ekwu na akwụsịbeghị ya ihe ha mere ha gbanwere ọnọdụ otu esi emebie nke azi kịta nke ugbu a na-awụ na nke nwazi wuzi onye jizi aka gị agazi n'obodo ha ka ha mezie gị slave ọ bụrụ na ụlọ na-ege ntị na-ahụ ụmụnna anyị ndị na-anwụ na n'ụgbọ mmiri ndị si Senegal ka ị ga na-achọ ndị ọcha anụnwa bịazi mee ka ọnọdụ obodo anyị ghara ịdị mma anyị ghara aka anyị na onwe anyị na-akpọrọzi onwe anyị na-ewetezi biko onwe ihe ịma gbasara ihe a m kọrọ onwe ihe ị itinye na ya biko denye ya n'akara edemede ka anyị nwa matakwa nke ahụ maka na ofu onye a na-amacha ị nwere ike jụọ onye a akụkọ ebe o si kọọ o nwere ike ọ gaghị akọtacha ihe niile ịma na ihe abụghị ihe edere ede ihe awụ ihe ekwuru ekwu n'ọnụ akọrọ onye onye akọrọ o nwere enwekwa ike nwee akụkụ ebe nkịwa ga-ama karịa biko denye ya n'akara ebe a na-ede edemede anyị nwa agụkwa wee matakwa aka m nwanne unu nwaanyị chukwu nọ nso ka emesịanụ